AWR Adventist World Radio redio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-eji wee leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ị bịala n'ụbọchị taa obi dị m ụtọ ịnabata gị nwanne m nwoke nwanne m nwaanyị isiokwu anyị n'ụbọchị taa bụ nke na-asị ụkpụrụ nke ekpere ụkpụrụ nke ekpere gị onye mụ na ya tụgharịrị uche amaghị m ma o metụla gị n'ahụ isi ka ị mata ihe kpatara anyị ji na-eleba anya na mkpụrụ obi anyị ọ bụ n'ihi na mkpụrụ obi anyị na-ebi ndụ dị ka anụ arụsị chọọ ọ dịghị ihe ọ bụla bụ ezi ihe ma ọ bụrụ na ewugharịghị obi anyị nke pụrụ isi n'ime anyị pụta ihe ndị a anaghị ekwe ka anyị gaa n'iru na mmekọrịta nke anyị na Chineke ọ bụ ya kpatara ọtụtụ n'ime anyị bụ ndị kwere ekwe na-abụ ndị na-akụja ndị ọ na-eju anya ma ọ bụrụ na ha ghọta ụdị nramahụ na ụdị ịla n'iyi nke na-akpali n'ime ndị mmadụ mgbe anyị zukọtara na-akọtọ ndị mmadụ ọ kwụsịghị na nke a ọ na-abụkwa ihe nramahụ nye ọtụtụ n'ime anyị mgbe anyị hụrụ ụdị nramahụ na-eso ekpere ndị ụfọdụ nke anyị na-ekpe chee na ekpere ọbụla bụ nke Chineke na-anabata ọ bụrụ na anyị gụọ n'akwụkwọ ilu isi iri abụọ na asatọ amaokwu nke itoolu akwụkwọ ilu isi iri abụọ na asatọ amaokwu nke itoolu ọ sị onye na-ewezuga ntị ya n'ịnụ iwu ọ ọbụna ekpere ya bụ ihe arụ onye na-ewezuga ntị ya n'ịnụ iwu ekpere onye dị otu a bụ ihe arụ ọ bụrụ na achọghị m ịghọta na ọ dị ụkpụrụ Chineke tọrọ esi ekpe ekpere nke ga-adị mma nke ọ ga-anabata ekpere niile m na-ekpe bụ ihe arụ ịṅomie isiokwu a gị onye mụ na ya na-atụgharị uche ọ dịghị mgbe ị ga-ekpe ekpere bụ ihe arụ ya bụrụ na gị onwe gị agaghị enwe nhuku n'ikpe ekpere nke bụ ihe arụ solomon mere ka nke a pụta ìhè n'akwụkwọ ilu na ọ bụ ihe arụ mgbe m na-agaghị ege ntị mgbe m na-agaghị eso ụkpụrụ ahụ nke chineke tọwụrụ si na ọ bụ ụzọ a ga-esi wee kpee ekpere nke ya onwe ya ga-anabata ọ bụ ihe arụ nye m ọ dị mkpa ka anyị kpee ekpere nke Chineke ga-anabata ka anyị ghara ịdabere na nghọta nke onwe anyị na amara nke Chineke onye nwe anyị mmụọ nsọ onye ga na-eduzi anyị n'ihe ọ bụla nke anyị ga-eme onye nlereanya anyị dịka Jizọs kwere na nkwa ọ bụrụ na anyị gaa n'akwụkwọ ndị Rom isi asatọ malite na amaokwu nke iri abụọ na isii ruo na amaokwu nke iri abụọ na asaa amaokwu nke iri abụọ na isii na-asị otu ahụ mmụọ nsọ nyekwara adịghị ike anyị aka n'ihi na anyị amataghị ihe anyị ga-ekpe n'ekpere dịka anyị na-aghaghị ikpe kama ọ bụ mmụọ nsọ onwe ya were isi ude a na-apụghị ikwu na-arịọrọ anyị arịrịọ amaokwu nke iri abụọ na asaa na-asị ma onye ahụ nke na-enyocha obi anyị matara ihe mmụọ nsọ na-atụkwasị uche na ya n'ihi na ọ na-arịọrịọ ndị nsọ arịrịọ dịka Chineke si wee chọọ nke bụ ekpere ọ bụla nke ị na-ekpe nke mmụọ nsọ na-ahazi gị na ya bụ nke Chineke na-anara nke ọma ya mere o ji dị mkpa tutu anyị ekpe ekpere ka anyị rịọ ikike nke mmụọ nsọ ka o duzie anyị ọ bụghị ikpe ekpere dịka mkpụrụ obi anyị si wee chọọ cheta na mgbe gara aga ọ dị mgbe e mere ihe ịma atụ m were onye doro m anya n'ezie maa atụ gịnị bụ ịma atụ a nwanne m nwoke a lụrụ nwaanyị ya na nwaanyị ya na-ebi ka ha na-ebi ọ dịnụ mgbe gị na mmadụ ga-ebiri aghara inwe nghọherịta n'ihi na unu abụghị otu mmadụ ọ bụghị mgbe ọbụla ka agwa onye a ga-amasịcha gị ma ị na-ele ya anya ma ọ bụ n'anya ndị ọzọ nwaanyị a na-agbalị ike ya ma mgbe nwoke a ga-ikpe ekpere ihe ọ na-arịọ Chineke bụ Chineke biko mee ka nwaanyị ya nwụọ gbue nwaanyị ya o kpekatala ekpere n'olu dị otu a gị onye mụ na ya na-atụgharị uche onye a bụ nwunye ya o mụsịrị ya ụmụ ya ruo otu ụbọchị ka o gburu ikpere n'ala na-arịọ ụdị arịrị a chineke bịa were onwe ya chee ya n'ihu ya ahụ otu ọ dị n'iru chineke hụ na ọ bụghị onwe ya bụ onye kwesịrị ịnwụ nwoke ebilie bewe rịọwọ chineke biko onye nwe mgbaghara m ama m na ọ bụ otu a ka ọ dị gị onye mụ na ya na-atụgharị uche gịnị kpatara isiokwu ndị a ọ bụ n'ihi na n'ezinụlọ anyị anyị na-enwe nramahụ dị iche iche mgbe nwaanyị ga-emehie di ya na-ekpe ekpere ka nwunye nwụọ di ya na-avụ nwaanyị ọnụ ụmụaka ga-akpa agwa ha ji bụrụ ụmụaka nwoke a na-avụ ha ọnụ nne ya na-avụ ụmụ ya ọnụ a na-achọ ime ka anyị mata sị na ekpere ndị a niile ị na-ekpe n'ezie ọ na-ere gaa na aṅụrị na ọ na-ere ọ bụghị chineke na-azụ ụdị ekpere a ọ bụ onye iro mgbe onye iro zachara ekpere gị n'ụzọ dị otu a chere ya n'ihi na ị pụghị ịlagbo n'ihe dị otu a nhuku ya na-abịara gị ghọta ọdịmkpa ọ dị taa gị onye mụ na ya na-atụgharị uche ikpe ekpere nke mmụọ nsọ na-eduzi ịrịọ ka eduzie gị ụzọ tutu ga amalite ikpe ekpere mgbe anyị na enwomi okwu ndị ya ana m asị ka ọ gaziere anyị ezi enyi m ama m n'obi anyị jupụtara n'ọṅụ na ndụmọdụ nke ezinụlọ nke anyị nụrụ n'ụbọchị taa ma na-arịọ ka chineke mee ka okwu nke anyị nụrụ bụrụ ihe ga-agbanwe ezinụlọ anyị ruo mgbe ebighị ebi n'aha jizọs amen imeela onye wetara anyị ndụmọdụ nke ụbọchị taa eze nlewemchi arịrị ekpere anyị bụ ka chineke nọnyere gị ka ọ gọzie gị na ezinụlọ gị nye gị ogologo ndụ na ahụ isi ike amen mara na nwere ike ịkụrọ anyị ekwentị na 0706 363 7224 0706 363 7224 maọbụ gị gee oziọma nketa na www.awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekụta itinye asụsụ Igbo nwa chineke ọma na-ege ntị mara na ị nwere ike idetara anyị akwụkwọ ọ bụrụ na ihe ndị a masịrị gị email adreesị anyị bụ arigiria at yahoo com at yahoo com ma ọ bụ at gmail com at gmail dtcom ka anyị nọ nwayọọ mgbe anyị ga-anabata onye mgbasa ozi ma gee abụ ọma abụ nke ọ ga-ewuli mmụọ anyị e beautiful. ka udo na amara ngọzi chineke nọnyere unu ndị missionaries of aba na-abụ ọma nkunu nyere anyị n'ụbọchị taa arịrị ekpere anyị mbụ ka anyị nọ nwayọọ na-ege ntị mgbe onye mgbasa ozi ga-ewetara anyị ozi ọma nke pụrụ iche ezi onye na-ege ntị ana m anabata gị ọzọ n'ụbọchị taa ekele dịrị Chineke n'ihi ndụ ka o nyere mụ na gị ọ bụ ihe ọṅụ na Chineke anyị ekwela ka anyị hụ ụbọchị taa anya Jehova nara ekele isiokwu anyị ji bịa taa bụ agwụwo gị ezi enyi m agwụwo gị sinụ amen anyị ga-ewere ihe ọgụgụ anyị n'akwụkwọ ozi ọma Mak isi mbụ amaokwu nke iri anọ na otu akwụkwọ maka isi mbụ amụkwu nke iri anọ na otu n'ebe ahụ na-asị o wee nwee ọmịiko setịpụ aka ya metụ ya si ya ana m achọ ka emee ka ịdị ọcha alaluya amen agwọwo gị nwa chineke agwọwo gị agwọwo gị ezi enyi nke jehova agwọwo gị agwọwo gị onye kọtara na amara nke chineke na-azọpụta agwọwo gị ọrịa bụ onye iro nke mmadụ onye ọbụla na-eku ume chọrọ inwe ahụike ọ bụrụ na otu akụkụ ahụ nke arụ anyị enwe aramahụ ahụ niile ga-anọ n'ọrịa dịka akwụkwọ nsọ na-eme ka anyị mara n'otu mgbe mgbe kraịst na-eje ije ozi ya ọ na-enwe ọmịiko n'ebe ndị ọrịa ndị isi ndị ekpenta ndị akụkụ ahụrụ ha kpọnwụrụ akpọnwụ ndị ajụrụ ajụ ọ na-enwe ọmịiko na arụ ha ma dịka anyị na-ahụta akwụkwọ nsọ na-ekwu na kraịst anyị hụtara otu onye nke nọ n'ọrịa na aramahụ mmadụ ibe ya na-apụghị nyere ya aka bụ onye ụdị ọrịa nọ n'ime ya ọ dịghị onye ga-abịa nso echi imetụ ya aka wee rịọ kraịst ọ bụrụ na ọ ga-ekwe ọ bụrụ na ikwe ọ bụrụ na ọ masị gị ọ bụrụ na obi gị ga-agwa gị nke a ọ bụrụ na ị ga-enwe ịhụnanya n'ebe m nọ ọ bụrụ na ị ga-enwe ọmịiko ị pụrụ ime ka m dị ike jizọs wee zaghachi ya mgbe kraịst bụrụ onye ọmịiko kwaliri akwụkwọ nsọ si wee setịpụ aka ya wee bisa ya aka wee si ya ee achọrọ m ka ịdị ike ka ịdị ọcha ezi enyi m agwụwo gị okwu a ịbụ ihe dọrọ anya bụ na anyị ga-alaghachi azụ gaa lee ihe kpatara nke a n'akwụkwọ ebe anyị nwere ihe ọgụgụ anyị na amaokwu nke iri anọ ya mak isi mbụ amaokwu nke iri anọ onye ekpenta wee bịakwute ya na-arịọ ya na-egbukwara ya ikpere na-asịkwa ya ọ bụrụ na ị na-achọ ị pụrụ ime ka m dị ọcha o ọ bụrụ na ị na-achọ ị pụrụ ime ka m dị ọcha gịnị kpatara nke a n'oge a ndị ekpenta abụghị ndị a na-ekwe ka ha na mmadụ mekọọ ihe onye ọbụla ga-agbanarịla nwoke a ọ bụ na ezinụlọ ya mmadụ ọbụla ajụla ya n'ebe ahụ na ọ bụrụ onye na-enweghị olileanya ma ngwa ngwa ọhụrụ Jizọs Kraịst onye Nazaret onye na-eme ka adị ike wee sị ya ọ bụrụ na ị na-achọ ị pụrụ ime ka m dị ọcha kraịst wee si ya ana m achọ ka emee ka ị dị ọcha ana m agwa gị n'oge a na-agwụwo gị agwụwo gị n'aha jizọs kraịst amen ezi enyi m ihe dị mkpa anyị ga-eleba anya n'ebe a mbụ ụfọdụ ihe nche ga-enyere mụ na gị aka ụzọ ihe ise ma tutu nke a ana m achọ ime ka ị maa na ihe mejupụtara gị dị ka mmadụ nọ n'ime gị ọ nọ n'elu ahụ gị ọ ga-abụrụ na ndị mmadụ ajụ n'ihi ihe ibu n'ahụ n'elu ahụ nke nọ gị n'ime bụ chineke anyị ga-ahụ ọ ga-eji ya ụra gị ọrụ ọma n'ihi ya wulie ndụ nke ime mmụọ gị ka chineke wee hụ ihe ga-akwali ya n'ime gị ọ na n'elu ahụ gị agasị na ọrịa ekpenta nọ na-arụ gị agasị na ihe yiri ya nọ n'elu arụ ka e nwee mmụọ nke dị ike nke chọrọ ka agwụọ ya ka ahụ ka kraịst ga-elekwasị anya mee ka e dị ike ọ bụ ezie na arụ mmadụ nke ọnya ma ọ bụ nje ha dị iche iche pụrụ ịbata ma chineke anyị nwere ikike iwepụ nje ndị a ama m nke ị na-agabiga n'oge a ma kwere na jehova na-enyocha ime gị ebe ahụ mejupụtara gị ka ọ na-ahụ chineke anyị agaghị ekwe ka ị chineke anyị agaghị ekwe ka ị laa n'iyi mmehie na-akpata ekpeta mmehie na-akpata ka asọ mmadụ mmehie na-eme ka chineke anyị dị anyị n'ebe anyị nọ ma ezi enyi m jizọs na-akpọ gị taa were mkpa ndị a bịawa dị ka nwoke asị ọ bụrụ na ị na achọ chineke anyị chọrọ ọkpụkpọ oku ya na-abịarụ gị ntị taa kwenye na ọ ga-eme ka ị dị ike achọrọ m ime ka ị mara na ọdụ ihe ha n'ihe ya ime tutu gị nwee ọgwụgwọ nsọ n'ebe a ọ sị ọ bụrụ na ị na-ekwe ka anyị laghachi azụ nyụpụta ihe dị mkpa na amaokwu nke iri anọ maka isi mgbe amaokwu nke iri anọ onye ekpenta wee bịakwute ya na-arịọ ya kemgbe kemgbe ọ na-arịọ ya nke ọzọ na-asị na-egbukwara ya ikpere nke atọ na-asị na-asịkwa ya nke anọ ọ bụrụ na anyị na-achọ hmm. na nke ise ị pụrụ ime ka m dị ọcha ihe ndị a ka m chọrọ ime ka o doo gị anya ihe ọ pụtara nke mbụ o wee bịakwute ya ọ bụrụ na ị na-achọ ọgwụgwọ ị ghaghị ịgakwuru onye na-agwọ ọrịa akwụkwọ osisi na mkpa dibia na-akpa onye ahụ na-adịghị ebe gị onwe gị chọrọ ọgwụgwọ nsọ nke elu ahụ eleghị anya nke ime mmụọ bịakwute jizọs kraịst ọ ga-eme ka ị dị ike akwụkwọ matiu isi itoolu amụkwu nke iri abụọ na abụọ akwụkwọ nsọ mere ka anyị mara na kraịst sịrị nwa agbọghọ ahụ nwee nkasi obi ka okwukwe gị mee ka ị dị ike ọ bịakwutere ya bịakwute onye na-agwọ ọrịa ị ga-enwe ahụike nwanne m ọzọkwa m chọrọ ka ịhụ mma bụ n'akwụkwọ ọlụ ndị ozi isi na anọ amụkwu nke itoolu akwụkwọ nsọ mere ka anyị mara ihe dị mkpa n'ebe ahụ ọ sị na ngwa ngwa pọl na-agwa onye na-adịghị ike onye ọrịa okwu na pọl hụrụ n'ime ya okwukwe nke ahụ pụrụ ịgwọ ọrịa a chọrọ ịhụ okwukwe nke na-agwọ ọrịa n'ime gị ịbịa bịawa gị na okwukwe gị soro abịakwutela chineke anyị na ọgwụgwọ na-ejighị okwukwe okwukwe bụ ihe ga-akwali gị ga nweta ọgwụgwọ nsọ ana m ekwupụta ọzọ n'oge a sị na-agwọwo gị n'aha jizọs amen were okwukwe gị bịa chineke anyị ga-agwọ gị nke abụọ anyị lebara anya bụ rịọ ya ka ọ gwọọ gị ịbịa rịọ ya ka ọ gwọọ gị n'akwụkwọ jenesis isi iri na asatọ amụkwu nke iri atọ na atọ na-akọwara anyị na ebraham nwere mkparịta ụka ya na chineke anyị ọtụtụ mgbe ka ọ kwuru ọtụtụ ihe ya na ya nwere mkparị o nwere ohere ọma ka ya na chineke nwee mkparịta ụka ma ọ dị ihe anyị hụtara na ebraham enweghị ike ịkpọpụta ihe ọ chọwa n'ikpeazụ akwụkwọ sisi na onye nwe anyị laghachiri azụ gụọ ya nke ọma ị ga-enweta ihe m na-akọ n'ebe ahụ nke bụ na ị ga-ekwupụta ihe ị chọrọ ịbịakwute chineke anyị agbara nkịtị gwa ya ihe na-akpa gị onye ahụ anyị gụrụ n'akwụkwọ ọsọ na-asị onye nwe anyị dịka onye ekpenta mbụ ọ bụrụ onye amasị gị ị pụrụ ime ka m dị ọcha o kwupụtara ihe bụ mkpa ya nke atọ chere na ntachi obi chere na ntachi obi akwụkwọ abụọma isi ohu abụọ amaokwu nke mbụ ọ sị aga m echere chineke anyị aghaghị ịnụ mkpa gị ọ ga-adịkwara nụ gị na mma n'aha jizọs amen n'ịbanye na agba nke anọ ya ka m mee ka ị mara n'ụbọchị taa echerela n'efu echerela n'efu ọ bụ ezie na ị ga-echere mana echerela n'efu ka ị na-eche ọ dị ihe chineke lere anyị n'aka gị gịnị ka ọ bụ ọpụpụ isi iri na ise amaokwu nke iri abụọ na isii ebe ahụ na-asị ezi enyi m chineke anyị na-ekwu na ya agaghị ekwe ka ọrịa ndị ijipt dakwasị gị na ya ga-agwọ gị ọrịa kwere na onye nwaanyị agwọọla gị taa echela n'efu na-eme ihe chineke chọrọ n'aka gị na-enwe okwukwe na-eme ezi omume na-alụ ọlụ ọma na-eto jehova ọbụna mgbe na-enadaba ọgwụgwọ a chineke anyị agwọọla gị ama m na ichezọbụ ihe ede na akwụkwọ ihe nwere e n'ụbọchị ndị eze nke abụọ isi asaa amaokwu nke iri na anọ jishi ike nwee ume nwee ike n'ebe ikpeazụ gosi ya ọnya gị ahụ ibụbịa gosi ya ọnya gị jeremaya isi iri atọ amụkwu nke iri na asaa chineke anyị na-asị n'ebe ahụ na ya ga-eweghachi ahụike gị nye gị na ya ga-agwọ gị ọrịa na ya ga-ekwe ka okwu ya daa na ntị gị ka okwu chineke na-ada na ntị gị ugbu a ga-agwọ gị ọrịa n'aha jizọs amen mara ọ bụ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-erute anyị nso ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya kọrọ na ekwentị na 0706 363 7224 0706 363 7224 maọbụ gị detara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at gmail com maọbụ awrnigeria at yahoo dọtcọm mara na ị nwere ike ige ozioma nketa na www.awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekụta itinye asụsụ Igbo ka udo na amara Chineke chịa n'ime ezinụlọ anyị n'aha jizọs amen ọ bụ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya ezie enyi m rutena anyị nso n'ụzọ dị otu a arigiria at yaho com arigiria at yaho dtcom maọbụ arigiria at gmail dtcom arigiria at gmail dtcom onye ọma na-ege ntị gbalị akọrọ na ekwentị, ọ bụrụ na ị nwere ajụjụ na 070 6363 7224 070 63 637224 mara na ị nwere ike ige oziọma nketa na www.awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekụta itinye asụsụ Igbo ka Chineke gọzie ndị kwupụtara nọ ma ndị gere ege n'aha Jizọs amen onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị rosemary gine lawrence na si echi ka anyị zukọkwa ndewo